Anya m na-afụ ụzọ ọfụma. Anya m na-afụ ụzọ ọfụma. Anya m na-afụ ụzọ ọfụma. I see clearly with my eyes or I have good eyesight.